eziokwu eziokwu igbo ụtọ nke ukwuu ya mere anyị na-eji anụ ebe a wee na-agbasa ozi ndị igbo na-akwalite ọdịmma ndị igbo na-akwalite asụsụ ndị igbo maka na asụsụ igbo ụtọ ana m asị na ọ ga-adịrịrị ndị igbo niile mma ebe ọbụla ị nọ wee na-ege m ugbu a ị nọ na mba dị iche iche na mba ụwa ọbụla wee na-anụ olu m ana m asị na ọ ga-adịrịrị gị na mma ndị nọ n'ala igbo ana m asị na ọ ga-adịrị niile mma nee anya ka unu na-eje unu ga na-eje n'udo na-abata n'udo ihe ọjọọ ọbụla nke nọchiri ụzọ ọ bụghị maka unu ihe niile bụ ihe ọma ka chukwu ga na-emere anyị niile chekwa anyị ma chụpụrụ anyị ndị ọjọọ niile nọ n'ala igbo na ndị ilo ndị igbo ndị si na ndị igbo agaghị adị mma ọ gaghị adịrị ha na mma ya mere anyị ga-eji tinye okwu ụfọdụ ndị mmadụ ndị ajọ mmadụ okwu ha ife ha na-eme n'ala igbo nakwa obodo dị iche iche abụ m Ani nke tata isiokwu anyị wee bụrụ ga-agbado isi n'ụmụ alụ dị iche iche ndị ụfọdụ na-eme na mkpụrụ ụbọchị ole na ole ma n'izu a ewe oyoyo si obodo oyibo na-agagharị n'oyoyo nke na-agba anya mmiri nke ukwuu ebe ndị obodo ndị na-afụghị ndị isi ojii n'anya mana ndị isi ojii ụfọdụ amaghị na-afụ ha n'anya jikwara aka ha ele onwe ha anyị che na ịgba ohu na ile mmadụ ebee na mana dịka o si dị ugbu a ndị ọgbara ọfụ ndị ahịa ukwu ndị a na-asị nata nata tọọ ntọ n'ala dịka ndị nna nna ya anyị na-agbara alụ ọsọ ka ha bịa mebe ihe dịka o kwesịrị ndị na-achọ ego mbute na-eme alụ dị iche iche na elezie mmadụ ibe ha ugbu a dịka onyonyo a na-ekwu maka ya emechara na-ekwu na-alụtụ aka na ọdịka ndị a bụ ndị Igbo ofu nwanne were mmadụ ibe ya jeburu ahịa ndị be anyị na-asị na mmadụ tụmbere ihe enye ya ihe ya bụ na o ji ihe ahụ wee mere o mmadụ ibe ya jeburu ahịa ụdị agha ha na-ebu na n'obodo ndị ọcha kachasị ndị a na-akpọ ndị dịka mm, eh, mana obodo ndị ọcha ka a ghara ịkpọ obodo afọ ọ bụghị naijiria o jee buru were nwanne ya wee buru ahịa ebunye ya ahịa olesi afịa olie ego o chetazi na o ji nwanne ya gbara ya n'olele nwanne ya ma ọ bụ tu mgbe nwanne ya ndị na-ebunyere ahịa ndị ahịa na-ana eme n'ebere ebere ruo oge o kwesịrị iweta ego weta ha ego e wee kpụta nwa okorobịa mmadụ dị mkpa mmadụ kepụ ya aka azụ ka anụ enweghị ihe a na-anaghị eme ya na-apịa ya na-ebe ka nwata na-ebe ka anụ na-ebe ka mmadụ ebe ọ na-eme ihe a niile ọ na-akpa afa na-akpọkwu nwanne ya gbata mara ihe ọ ga-ele ya lee na ndị egbukwa ya maka na ndị asị na ha ga-egbu ya na ọ bụrụ na ego ya pụtara eji m egberu echa ya n'ọnụ ihe a na-eme ya ka m iwee m ọ bụrụ egwu ka ndị a na-egwu emegide megide tigide ya ihe nwata na-ebe ọ na-agba ya mmiri ọ na-emetụ n'obi ihe mmadụ ibe ha na-eme onwe ha na ndị mmadụ jiji onwe ha jide mmadụ ibe ha eme dịka ohu agbara ahịa dịka ahịa ọgbụgba emesịa mana ihe anyị na-anụ dịka kebukebe anyị na-anụ bụ na emesịrị ụmụ igbo nọ na mba ebe ahụ maka ihe si aga wee gbakiriba na atụba ego a atụ ego ka e wee gbapụta nwa igbo a na nwata ka a ghara igbu ya ọkwari n'izu a echi ka ha si na ha ga-egbu ya na ọ bụ na ha furu ego ka nke a na-aga akụkọ ọzọ na-aga bụ na ofu onye ọ nọcha n'obodo a amaghị na ọ bụ ụdị asala isi kara na ya achọrọ ije obodo igbo foo onye nwanne ya pụta amarị ya akwa atụnoyi a na ọ na-akpọpụ ndị mmadụ ọ si ya na ya ga-akpọpụ ya ejebe na ya ma ụzọ ya ga-eji kpọpụ ya mana ha ga-ebu ụzọ gaa si libya wee gaa ekwube na ndị a ga-akpọpụ ndị chọrọ ije karịrị ekube ka ha ga-esi eje ọ sị na ya na nwanne ya wee were mm, narị naira anọ na maka ofu onye ya bụ na ihe ya kwuru bụ ọ mara ihe na narị naira asatọ na ego o nyere oyi a ya na ndị ọzọ wee tụọ ego a wee sị na mm, a ga na-akpọpụ ha ebe ha na-aga bụ Europe mana a ga-esi Libya esi ụzọ dị iche iche na ya ama ụzọ emegide ọ tụọla ha aka ebe ha ga-elu onye mmadụ apụta onye ahụ eduru ha wee gaba elu ebe ọzọ mmadụ apụta eduru ya wee gaba mana emegidere eluzia libya ka afụnụ ndị ga-apụta akpọ ya ewe onye ekwentị onye mm, si na ha ga-akpọpụ ya mm, ayere ego ada agazi megide megide olu ụbọchị nke abụọ e wee weta ya ọsị ha ewe na na-ewe ụdị ụgbọala ga-abịa buru ha ọtụ ọrụ ha atụ emetikwa ya ahụ bịa buru wee mm, buje ha ofu ebe wanụ akpọbazi ekwentị kpọọ ka ekwue na mm, ka a mara ka a ga-esi wee pụ na ihe gbaziri ha ya mmiri na ụdị afọ ebe e kposara ha ugbu a bụ na ndị a si na-elego ha nara ego ma ha chọọ ịpụ ebe ahụ agwa ha ego anagoro n'isi ha ofu onye ga-akụ ọ bụrụ ihe mmadụ ibe mmadụ ibe mmadụ na-eme mmadụ na ndị mmadụ ugbu a ka na-ele mmadụ ibe ha dịka ohu dịka anụ dịka mmanụ ọfịa ọ na-agba ya mmiri a kọrọ akụkọ oge ndị ọcha bịara gbara ndị mmadụ na ohu lee ndị mmadụ egbechie n'ihe a niile mana ụfọdụ ndị nwere anya ukwu na-adabaghị n'aka ndị a na-ele ndị mmadụ na ohu onye si na ya chọrọ ịgbapụ achịrị ya ụfọdụ bụ ụmụ nwanyị ụfọdụ ụmụ ụfọdụ bụ ụmụ ntorobịa ụfọ ya pụta kọchaala ha akụkọ na ebe ha na-aga na ilu ebe a ihe niile na obodo ebe a maka ego dị ebe niile na obere ihe weta ego ịgbanwee ya ego dị ebe niile ụfọdụ a na-eje agaghị ama na ele ha ụfọdụ ka ndị anyị ji akọ akụkọ a maka ndị dị ndụ ka na-ekwu ihe a maka na ụfọdụ anwụọna na pii ha enweghị dị ekwentị ka a ga-akpọ ndị be ha na-atụ anya na o jere obodo ibu na ọ ka ga-anata mana ụfọdụ amaghị na <laughs> na-ewe ike ha nalie ife onyonyo ụfọdụ ife ebe ndị ọcha ji ụmụ nwanyị ndị isi ojii eme ka anụ ọ bụghị sọsọ akwụna ka ha na-eme na ọbụbụ mpịtọ na-eme ha ka anụ ọfịa ihe mmadụ ihe a na-enweghị ike iji anụ wee mee ji ha na-eme ha maka gịnị na ndị ajọ mmadụ ejegole ha dịka ohu lefuo ha maka na ha were ahịa ukwu ije obodo ọzọ ha chọrọ ijebu ego mbute ngwa leenu mgbe ebe mmadụ ji narị puku narị puku naira asatọ na ụma na-elu iteghete o nweghị ike iji ya bara onwe ya uru n'obodo a ọ ego bụrụ ihe mmadụ ya ejele ya dịka ohu ọ maghị nata anata adịghịzi ya jebe ejebe adịghịzi ya hei ihe anyị na-abụ ejiri weta okwu abụọ ka gị wa nọ ebe ị nọ maka onye nọrọ ebe ọ nọ ebe ọ na-anọ ya na-agụ ya ka ị na-ama ihe na-eme n'ụwa na ọ bụghị ndị mmadụ niile jere obodo oyibo na-eje ebe a n'ahịa ọma ihe a nọ ebe ahụ eme agwa gị ya ị gaghị ekwenata ha ma ofu ego a ga na-asọ gị oyi mana ọ na ha agbapụta ugbu a na-apụta n'ihe amechi ugwuele apụtago kpọmkwam ka anyị wee tinye okwu ọnụ maka na ihe a na-agba ya mmiri unu mana amechi ugwuele bụ ihe gbara n'obodo ka ihe si aga n'obodo na ka esi emegide ndị mmadụ ka ọ na-ekwu maka ya o doro ya nke ukwuu amechi anyị na-ekwu maka oyoyo amam na ịfụrụ ya ebe a na-apịa ụfụ ohe na-atị ya egbe n'ọnụ na-ata ya afụ kepụ ya aka azụ dịka anụ nwoke wee na-ebe na-akpọkwa ụfụ ohe ọ bụ ndụrụ ka ọ na-akpọ ya gbata na-ele na ya ya weta ọmara ihe ọ ga-ele ya bịa lee na ndị egbukwa ya maka na o ji etu mgbe ya debe ya ebe a jiri ya buru ahịa o lesịa ahịa o weghachiteziri ndị ahụ ego onye o onye o debere maka m mm, na a ga-abịa achawere ego ewee jide ya na-eme ya ka anụ amechi nụrụ maka ịfụrụ ya eh. kedu ihe ị ga-akọ maka ndị ka na-ele ndị ibe ha ụmụ Igbo na-ele onwe ha eh, dịka ihe ọ anya mmiri mana eh, a na-ekwu asị kedu ka a na-ekwu maka Igbo na ego ndị ụfọdụ na-ewe ha na a na-akpọ ndị Igbo na-asị na ọ bụrụ ka a na-akpọ igbo ka igbo dị mm. o nwere ihe a sị na onye igbo mee maka ego ee gọba mm. si na ọ bụrụ eziokwu igbo ejigo maka ego wee mee ihe si si eme na arụ ọ bụrụkwa naanị igbo mm. mana nke a na-ekwu nwanne mmadụ sịrị mmadụ ka ya kpopụ ya obodo oyibo mm-hmm. kpọrọ ya jee ebe anwa wee na-ebu ọgwụ ee e, ọgwụ ike ịha ọgwụ a na-ebu bụ ọgwụ iwu mabidere hmm. o jee soro ndị omekome ebe anwa na-azụ nyaba ahịa wee bụrụ ebunye olecha kama ọ ga enwechita ha ego hmm. ọsị ha na ụmụ ihe mere ego nke ya hmm. ya ọzọ ka a mana ka ka a ga-esi wee mee ego ka akpọta nwanne ya nwoke wee dosi n'ụdị ntọ ka ndị baịsi si ekwu eh. nwanne ya nwoke amarọ na ọkwa ntọ ka ejiri ya wee dosi hmm. maka na ọ ga-awori ya si ya bịa ka ya na ya jee n'onwe ebe ya na ya ga-eje o ruo ebe ahụ o nwere gosi hmm. ka anyụọ nwa mmiri ọ pụọ echegide e ya chegide ya chegide ya afọrọzi ya ha eke ya agbụ na-asịzi na a ga-egbu ya nwoke agba nkịtị ọkwa echi ka a sị na ha ga-egbu di ya akwa na ekpọ fraịde nwoke na ọ bụrụ na ma ndị a bụ ndị a na-egbu mmadụ igbu mmadụ ọkachasị ndị isi ojii mana eji ndozi ji kpọrọ ihe onye a nwere ka ọ bụrụ natago obodo a ọ natago na naijiria nọrọ ebe ahụ mana ọ dị mmetụ o wee na-akpọ afịa ndị mma nwoke anwa anụgo afọ ọkpọ hmm. ha makwa onye a na-akpọ hmm. ha egosigokwa foto ya hmm. kemgbe ya ka e bidoro tụba ego atụbaghị ego kemgbe nwanne ya ha egosigo foto ya atụ ego ka e je gbapụta ya ha egosigo foto ya gosi egosigo foto onye bụ andụrụ anwụ ọ na-akpọ hmm. si nekwa na onye dị tụ wee kwuo onye onye obodo ọ bụ ihe m ji na-ekwu m ihe a bụ na a na-ekwu maka nwatakịrị a ntị n'isi n'Enugwu hmm. eh? ọkwa ụbọchị a ka hmm, Amaka batara ebe a na-ebe akwa ahịa na anyị mgbe anyị nọ na ememme anyị mere eh, n'oge nwa gị gara aga na a na-ekwu na mụ na gị na ebe a na-ekwu Amaka anyị na ya na-ekwu wee bere akwa bịa ọnụ na-emepe ebe a bụ ibe akwa na-ekwu maka nwatakịrị a o wee mechaa emechara e ọ ndị mụ na abi bi n'ogbenye emechaa amakwanụ mgbe a na-ekwu n'onye ndị mma emechaa ka a na-ekwu nke a ka mana ndị a nọ nka kịta a na-ekwu nke a hmm. maka na ndị saịdị anyị niile ndị akụkụ ogbo anyị niile na-asị na afụkwata nwoke a na di ya hmm. <laughs> ha asị ha na ebe ama ba anyị na ha a na-ekwu nke anyị na ya na-ekwu anụkwa maka nwatakịrị ọzọ ee nne ya ochie na nne ya ochie hmm. na-abụ ha were rọba ha mụnye ọkụ na-adakwasị ya n'ahụ Ee! Hmm. nke a na-ekwu hmm. nke a na ihe nwanne mere nwanne chizi ndị mmadụ ka ezi ya chedi na nwanne m amechi nke a bụkwa ofu na onye ọzọ pụtakwara na-akọ ka nwanne ya ji nara ya ego ya na nwanne ya na ndị ọzọ a na-ara ego na ha ga-akpọpụ ha obodo oyibo mm. e, mana ha ga-esi na-ewo ndị ha ga na ya ha ga-esi libya maka ego ha ji mm. o were narị naira asatọ na ụma mm. dị obere ihe ka o ruo narị naira iteghete ma ọ bụ ofu nde naira e, ewuwe ihe ya ha luo ofu ebe akpọba ya ọsịa ha chere na-ewe onye abịa kpọrọ ha anọgide ruo ofu ebe akpọ ya asị ha chere na mmadụ na-abịa ewee rugide ebe m akpọzi ha jee uchichi na abụọ ekwentị ha wee yụọ ekwentị ya ha na-akpọ yụọ ọkụ hmm. o wee nọgidezie ndụ ha na-agba mbọ si na ebe ha nọ na-afụ ka ha na-ata nọgidezie ekwentị wee gaa ọ sị ha chere na-ewe m ụgbọala eji ebu ndị njem ofu onye ga-abịa kpọrọ abịa kpọrọ ya ebe ahụ ebe a kpọcha afụzie ndị igwe mmadụ anọrọ ebe a nọgidezie kpọbazi asị ka ezikwa na ọsa achena ewe ebe a ga-aga kpọpa nọọ ka a nọgidere agụụ na enweghị na anyị ha na anọzi ebe a na ewere e a na-emezi ya ka anụ ewe kpọba n'oge ha begideziri akwa sị na ha chọọ ịpụ na a ga-eweta ihe karịrị e, ugboro abụ ego a ha kwụrụ na anagoro ego n'isi a na-ele ha ele nọọ olule ka ele na ndị a niile ha na ha nọ ebe a nọọ olule na ego ka ya goro ha achọkwa chọkwa ịgbara uche ụwa achọrọ ha ego ha ebee ka onye nọ n'ebe ahụ e wegoro ego niile ebee ka ọ ga-esikwa ego ọ bụrụ ihe mmadụ na-eme mmadụ ibe ya n'ebe a maka ndị na-ewe anyị ukwu chọrọ ịgbapụ ka o si wee dị hmm. ịma oke osimiri a ga afụ eri onye ọfụrụ okwe ya anya oke akpịrị na oke ọchịchọ na-arafu mmadụ ọchịife ukwu na anya agba enyi ọ bụrụ ama m ihe siri ike n'obodo taa ka o si wee dị ama m ihe siri ike chizi hmm. ihe siri ike mana ndị mmadụ kwesịrị ịma na otu abụghị ezi mm-hmm. ọ bụrụkwa ka esi ekwu hmm. ọ bụrụkwa ka aka ilu na-ada na ntị ka ọ na-atọ atọ n'ọnụ ndị ụfọdụ a na-abụ abịa gwa ha obodo oyibo obodo oyibo ụmụ nwanne m na-asị ya chọrọ ije obodo njụbịa si ya obodo oyibo anyị na-asị dị na ị chọrọ ije kedu ị na-eje ebe ahụ iche na iru ebe anwa na okwu osisi ịfụrụ na iri elu ya ịghọtaba ego o nwere onye dosara gị ọrụ ebe anwa mhm. ọ sinyere onye agbawa mbọ <laughs> mba anyị ga-eru obodo oyibo gbawa ịma agbụ ya na be anyị ee oh. ama m na ụmụ gị esi wee dị ebe a mana o nwekwara ịpụ ọkwa na ezikite ị ga-afụ ndị na-ere nke mmiri a na-akpọ pịa wọta mm. ị ga-afụkwa na onye na-akwa baro ị ga-afụkwa na onye na-akọ ugbo na ime obodo mana ihe na-etu si wee dị bụ ndị oke ọchịchọ mana mechi onye nwere ihe dịka dịka narị puku naira iteghete n'ala mm. ọ bụrụ ọbụrụ ọgaranya ịma ọnya e, ka m na na ha ga-eje bawa ego bawa ego chọwa ego ma rechaa ihe niile ha nwere were ekwubugo e, e m ya ebe a na onwe nwanne m nwere onye a nọ na Zaria mm. mgbe mgbe ọnwa anọ m n'ụlọ mahadum anọ m n'ụlọ akwụkwọ mahadum anyị eje ihe mmekọ ụmụ akwụkwọ na ebiyu zaria mgbe esi ka nje fụ ụmụnne m ịma na ndị igbo na ebe niile hmm. nje na afịa Ngeri market wee fụ ụmụnne ka mfe ụmụnne m n'ebe ahụ onye bụ nwanne mma m hmm. ee ya na mma m ha bụ ụmụnne so nwunye afọ ọ na ya na-akwadokwa ịpụ na mgbede mbọsị ahụ anyị na nka m bịara na chineke si nnọọ ka mụ na ya afọ tupu onye afọ hmm. nsị akịrị ebe ị na-eje ọ na ya na-eje ya na-eje ọstrịa ọstrịa hmm. bụ obodo oyibo obodo Europe ndị ha na ndị Germany hmm. gbara agbata obi nsi anyị na-eje ọstrịa ọsị m eh, ee isi a kedu na-eje ọstrịa eme onye a nwere eh, ụlọ ahịa hmm. ee eh, ịbụọ na-eme ọfụma ngwongwo dị ebe anwa jupụtara n'ugwu Hausa na ahịa anwa o nwere ụmụaka ịbụọ maọbụ ịtọ na-azụrụ ya ahịa si a ị ga-ahapụ ihe anyị isi a ka ị na-eje ọkụ nwere ihe nwere isi isi a ka ị na-eje ebe ahụ eme isi a na ị na-agwa gị ya bụ na mbụ nwanne gị asịkwa na na nna ọsị m na ah, ya bụ na ịbụ nwanne m hmm. na ị na-eme ọfụma ebe a ego anyị ga-eji wee jee e, ọdụ ahịa gị dị ịbụa mee ya nke ịtọ na-abawanye ọmụọ m amụ dịka onye iberibe na mara ihe mma hmm. na o ihe mma anyị anụcha o bunye m ụmụ ngwongwo ihe tii na ihe ofesi m buru na aja enwewa na ebe anyị nọ nke nechaa ya ọ chọkwuru m ego hmm. nsị anyị ajọ ọfụma na mgbede amasị m ya na-eje kano ya jee kano hmm. na-eje mụtara muhammed ọdụ ụgbọelu dị ebe a si hmm. ebe a jewe ee ihe a na-eme m onwe kwesị eme m n'obi mana onye a mechaa jee ha amarọ m ka ha si wee konuko ya o ruru ebe ọ na-eje ọ nata nwụrọ ruo taa na-agwa gị ya oh. aka na-achọ ya ah, um, ah, nwụrụ ị na-achọ ya na-agwa gị erugo eh, iri afọ abụọ kedu ebe ọ nọ kedu ebe ọ nọ hmm. onye na-agwa gị akịta na-agwa gị otebe aka mami anwụ oh, mami oh. a bụ nwanne m nwaanyị ihe ji wee na-ekwu ya bụ na o wutere m na afụrụ m ya mbọsị anwụ nwere etu esi ayọ mmadụ m ayọrịa eje n'ebe a na onwe gị ya si eme m na arụ ị na-eme ọfụma ebe a nke onye a dị iche mana ọ nwere ndị nwere ọha eje bawa ego bawa ego jide niile ha nwere maka ndị na-aje tụta ụmụ nwanyị onwere ndị bụ ụmụaka sị a na ga-eduga gị ebe ị ga na-akpa isi hmm. a ga-eduga ebe ịga na ọkpa isi eji ebe niile iruo na ere ego gị ụfọdụ na-abụ ohu dịka mmekọ nwoke na nwaanyị hmm. ụfọdụ na-abụ ohu ịgba akwụna ụfọdụ na-abụ ohu dịka ịnọrọbe mmadụ gbawara odibo ị na-aghọta hmm. onwere ihe adị eme mmadụ onwere ihe adị eme mmadụ ebe ahụ m wee na-asị ndị be anyị ee e, o nwere oyi nwoke Godwin Okenye hmm. onye kwugbe be anyị Obi bi n'ugwu awụsa ọ sịrị m na akakpọrọ e, e, atịkere ọnwụ mkpọkọrọ ndụ ka nnukwu ọnwụ obere ndụ ka nnukwu ọnwụ mma ya ka ọ nọ na-ekwu hmm. ọ sị mma freto anya nọ ebe a ya na obere ka ya nọrọ ka ya dị ndụ obere a karịa na ya ji enwuo nnukwu mụ ha dasị mmadụ agba na mbụ. Hmm. maka na e, ndị oyibo si no venture no success hmm. venture bụ inecha anya isi ka Eh, ime ihe dị aga na ọnọdụ ịnọ ka ime kwụkwọzie mana na ewere ụzọ iwu ewe ụzọ iji e ezime ihe ọdịda ihe na-asị na a na-eji obodo oyibo mm. onwe ndị nwere aka ọrụ mm-hmm. onwe ijiri ego ewere aka ọrụ akwụkwọ e asambodo onwere asambodo ị na-enwegodo ije China kedu ihe asa ihe igụtara ebe a ije obodo oyibo kedu igụtara ebe a ha ji eme na igoro akwụkwọ ọ ije ka ije bido gwụwa ọzọ ya dị a na-emebụ ka ha jee ebe a ha sị gị na ọhọzọ mm. ọ bụrụ na ị kwadoro ọfụma jide ego ị na-anụ ya na mhm. n'ịchọrọ ijezu aka mana ịma chizi na kịta na ụmụaka igbo na ihe bụzi ịgba mbọ o nwerezi oke na ezigbo omume na ịkpa agwa ọjọọ izu ori ha ncha niile sozikwa na ịgba mbọ ijee n'ebe a na-amụ ọrụ n'ebe a na-arụ ọrụ ị hapụ onye na-amụ ọrụ ijee n'ebe a na-emega ụmụ ihe dịgasị ya ọ ga-afịa ala ịfụ ụmụaka tọrọ nta na abịa na-amụ ọrụ mara ka a ga-esi wee na-eme ịmụ ọrụ onye amụcha ọrụ dịka ịmụ ọrụ onye ndozi ụgbọala mm, maọbụ ọgbatumtum eh. maọbụ dịka nke keke juru ebe niile maọbụ ndị na-arụ eh? ụlọ ndị mba ọzọ na-abịa arụ ụlọ be anyị ndị na-arụ ụlọ dịka kapịnta ma mesin mana ekwụrụ ndị eh, eh, o nwere nwanne m siri ya ka m gori ọkada ọkpọwa m mzi ọsị m ọkada gbuo m ihe ka ọ gwara m na sịrị ya nwanne m hmm. na sịrị ya ka ibidogodo ebe anwa ị na ya na-agwa gị nsị ya mụ nwa na-agba mbọ niile a na-agba kedu ihe m hmm. nwere na chifo hmm. ịgbata mbọ niile ka Chijika nwa gị eziokwu akị ntitere wee taa mhm. ma narụ mmadụ nke ya nagbuo nrara ụra mana ụmụaka kịta enwere ozi obi hmm. ha ga-anapụ mmadụ nke ha were aghụghọ were ihe niile wee napụ mmadụ nke ya ụfọdụ ga-abịa na-eme wayo na-egwu wayo hmm. igwuru mmadụ wayo narịa ihe niile o nwere ụfọdụ ejigo maka wayo egwuru ha were obi akụọ ha ha nwụọ ema ema iha ni na ikukwa um anyị ga-ewebezi okwu unu gba 09097711009 maọbụ 09023111009 ịkpọ anyị gwa anyị ebe isi akpọ sụọ igbo yele eye gwa ya afa gị na ebe isi akpọ

daalụ daalụ nwanne daalụ daalụ daalụ daalụ gọzikwa gị nwanne gọzie gị gọzie gị mhm. ọ dị mma anyị na-ekwu maka ndị ji mmadụ ibe ha agba ohu na-ele mmadụ ibe ha ọ ya ka anyị na-ekwu 09097711009 ma 09023111009 akara ekwentị ị ga-eji wee kpọọ gwa ya afa gị na ebe ishi akpọ biko sụọla anyị igbo yele ya afa gị na ebe ishi akpọ gbachie mbụkwa ike sụọla anyị igbo gịnị bụ afa gị chukwudị gaa n'iru anyị na-anụ gaa n'iru daalụ daalụ na ọ dị mma daalụ daalụ daalụ daalụ daalụ ihe anyị na-asụ bụ igbo ọ dị mma anyị na-ekwu maka ndị ji mma na-ele mmadụ ibe ha a na-ekwu ihe a ọ na-eme na-ele mmadụ ibe ha maka ndị chọrọ ịgbapụ ịgbapụje obodo oyibo ndị chọrọ ego mbute ndị ọzọ anara ha ego lee ha eluzi ebe ha atọ gwa m afa gị na ebe ishi akpọ ndị ka ị mere ebe ka ishi akpọ ekele gị afa gị na ebe ishi akpọ

ihe mmadụ na-eme ibe ya ikwuru hmm. hmm. Okonkwo daalụ daalụ Okonkwo daalu daalu daalu daalụ oh, daalụ daalụ daalụ daalụ okonkwo oh, daalụ oh, daalụ ka anyị na-ekwu ya ka Amaka Weke batara Amaka Weke nke mbụgodo bụ nwata anyị bụ akwa wee tie mkpu a ụbọchị a ọ na ha ada ụda anụrụ na gburugburu abatago n'okwu a kedu ebe eji tupu etinye ọnụ na nke a e ji na nkenke maka oge na asịza anyị kwarapụ chize ekele m gị ndị igbo na-ege mm, ikpe mm. maka ya bụ okwu mm. anyị ebe ahụ wee nọchite anya ndị civil society wee fụkwa ka ikpe si wee bido wee fụkwa ka o si wee kwụsị mm. ya bụ ikpe gara ọfụma a sị m na ọ bụ na ka a ga-esi wee na-eme na unu ikpe anyị ịma na nsogbu niile ga-ebenata maka na mmadụ ga-ama na ya mee ihe dị njọ ọta ya onye ahụ ama nchi ya eche maka na oge mgbe ọ na-abụ onye mee ekwugide ekwugide ya ọda mmiri ama nnụzi onu akụkọ ahụ ị na-ajụzi ka ezi ka o si jee ezi onye ga-ekwu ka nwata ugbu a mana ihe mee mgbọsị ahụ ekpere ya bụ ikpe ikpe gaa ọfụma mana onye e, e, na-anọchite anya ndị nke mere ihe a chọkwa ka enye ha agrant aha bel hmm. ka ha siri n'ụlọ na-abịazi ọ bụ na ajụ majistreti kpere ikpe a kwetere ọgụ kara ịda hmm. maka na ndị mmadụ si ebe dị iche iche bịa ka ha marụ ka anya bụ ikpe ga-esi wee ga. maka chineke si wee mezikwa okwu ma ihe niile nke dịkwa afọ anya. ihe akaebe majistreti wee sị mba na ha ga-anọgodi na Nsụka correctional senta eh, mm. ebe a ha ga n'ụlọ mm. mkpọrọ mm. ha ga-anọgodo ebe a wee ruo na ọgọst ọnwa na-abịa hmm, ikpe a ga-akpọnyitekwa ikpe o wee bụrụ ihe obi aṅụrị wee dịrị onye ọbụla niile bịara ebe ahụ nwata ka nọ na paklin ọ dị ndụ ọ dị ndụ anyị jelu jee fụ ya mana imego na na kọmishọna polisi ekweghọ ka a na-abatazi n'ebe ya nwa bụ nwatakịrị nọ mm. mana anyị na nne ya afọ anyị jụkwa ya ka eko o si wee dị ọ si na ọ na ha adị mma unu jụrụ nne ya ihe mere o ji kpọrọ nwa ya kpọnye mmadụ ọ gwakwara m n'eziokwu eziokwu maka na ajụ m ya sị m ya ka ihe mee iji wee kpọrọ nwa gị maka na di ya nwụrụ anwụ hmm. ọ nwụrụ anwụ osi ọ maka na di ga anọzi igwe nwutehozi ike ịnekwati ọ sị m na ọ bụchacha ha ụkwụ ya n'ọkwa n'obi ebele hmm. bụ ihe mee ya ji wee kpọrọ nwatakịrị a na-abịa kwutere ya wesị ya na enene na nwaanyị a dịkwa n'ime ịmagonu na onwe onye mm. na-enyere ya aka ka ọ hapụrụ okpokpe ha nwatakịrị a ka ọ na-enyere ha aka mm. na ya ajụ ha maka na ha metụtara maka na di nwaanyị di na nwunye a mere ha di ya na papa nwatakịrị a bụ ofu ebe ka ha si mm. na Nsụka ahụ ya wee na nsogbu adịghị wee duru nwa ya wee mee gịnị wee dunye ha ya bụ na obi ebere ya kpatakwalụ ya ihe anụ a na-eme kịta ịghọtago hmm. mana mmadụ ama mmezi na-ebere kotezi anụ nke bụ okwu hmm. mana ihe mgbe tupu eduru ha wee bịawa ikpe ajụjụ ọnụ ajụsịrị ha onye nke a na-asị na ọdị ya e, nwaanyị na-asị na ọdị ya di na-asịzi n'ọnwa ha ebuazi ha na-agọzi onye me nwaanyị na-asị na ya chọkwa ka ya kpuchinata di ya ka hapụ ịchụ ya n'ọrụ ịghọtago hmm. mana ebe ọ dịzi ụta ngwa ka ya gwazi ụwa eziokwu n'ọnwụ nwoke bi ihe ji ma ntu ma ihe niile ma ayọ n'ọkụ wee merụsịa ya ahụ niile nwoke asịkwa na ọ bụghị ya n'aka mana obi aṅụrị m bụ n'ime ihe niile ka ha na ogodi n'ụlọ mkpọrọ ahụ fụgodi ọkụ o si adịgo ọ bụ eziokwu na a na-arịhụ ụmụaka nke ha ee nwe m ike ịkọwacha maka nke a ma nọọ ihe nnụ na ụmụ ebe a kpọsara ụlọ maka na ụdị mmadụ ahụ enweghị ike ịzụ nwa na onye na-enweghị ike ịzụ nwa ya ọzọ mụa amachọrọ ebe ụmụ ha nọ maka na hmm. amachọrọ e, e, m ma ha ụmụ na-abụ ka ha ji Hmm. mana o nwere ike ọbụna ndị jenda afes hmm. bụ ihe ga-anarụ ha hmm. ọ dị mma nwoke eh, eh, na nwanyị ọ dị mma amaka amaka bụ ofu onye isi afọ kwaba okpu n'ụlọ ọrụ GSAC ndị na-achụ mpụ na ihe alụ na-eme n'obodo amaka eh, anyị na-ekwu maka ndị na ama m na ifuru oyoyo ebe a na-apịa ụfụ nwata onye igbo ife ọ na-eti mkpu na-akpọkwa nduru na o ji ya buru ahịa tumbe ya ebe ahụ eje buru anyị lesị ahụ owetazi ego ndị achọ igbu ya nakwa ndị na-eje si na ha chọrọ ịpụ ha chọọ ịpụ ndị mmadụ akwụrụ sị na ha ga-akpọpụ ha ha agaghị ama na na-akpọje ha ebe nara ego n'isi ha mm. lee ha dịka ohu kedu ihe ị ga-ekwu dịka na maka na oge na-asị anyị gwere ihe nwere ike ikwu maka na onye nke akpọrọ ikpeazụ nwere ihe o metụtara aka mana mm. achọrọ m ka m bidogodi n'ebe ahụ ihe ahụ o kwu mm. ọ sị na ndị ụkọchukwu ma ndị ụka na-eso na-eme ihe m chọrọ ikwu na mmadụ ama ndunye mmadụ jee mee ihe dị njọ ma ọ siri ụzọ na-adịghọ mma jee kpata ego na nke ahụ esoghọgodi otu a m nọkịta mmasị maka mmadụ ihe m makwa na ihe ama ndị dị m tu ebe ga-adịrị m mma nje tinye isi na ya ya bụ na onye ọbụla tolugo torugo ogo ikwu ihe ọ chọrọ onye ọbụla chọrọ ka o nweta ọkpata akụ ozugbo ozugbo ọya na-eso ọya bụ ofu ihe ha na-etinye ego mbute ahụ ọya na-adịgodi ha n'ihu ihe ọbụla ị na-akọsị maka na ọtụtụ n'ime ndị a a ga na-agwakwa ha nke bụ eziokwu emekwana ihe ụta hmm. emekwana ihe ụta mana ha achọghị hmm. ihe a bụ nke bụ egodi eziokwu ụfọdụ oge ha adị achọ dị ịnụ ka ha jerugodo ebe ahụ ihe a ga-emenụ ọnya na-eme ifu mmadụ osi na desert jewe na ọ na-eje obodo oyi mhm. oluzie ebe ahụ ọtọ ịghọtago maka agụụ ma mmiri ha ma mfu mmiri ịghọtago hmm. mana oge ụfọdụ ndị be anyị na-enwekwa obi dịka onye nke a ji mmadụ kpọrọ nwanne ya si ka ha jee obodo oyibo ọ maghị na o ji ya jee mee gịnị buru afịa ọ ajọ ihe ọ dịghọ mma ọ dịghọ mma n'anya chukwu ọ dịkwughị mma n'anya mmadụ hmm. ihe a bụ ihe a na-akpọ na mmadụ lelụ nwanne ya lee ya lee ya ụfọdụ na egbu dị ụfọdụ jee e egbuo ha werụchaa ihe dịchara ihe dị ha n'ahụ ka e wee mee ofu ihe ụfọdụ akpọrọ ụmụ nwaanyị kpọpọ je akwụna je akwụna ya bụ na ihe jọrọ njọ mana eche m na iwu o nwere iwu megidechara ihe ndị a hmm. maka na ọ bụ na ọ na-abụ na-enweta ndị mere ụdị ha ha taa ụfụ dị na ya hmm. ihe ndị a niile ga na-ebenata dịka onye nke a kịta ihe onyonyo ya na-agagharị ebe niile hmm. a ga-achọwa ego ọrụ ndị mmadụ atụbago ego ka gbapụta ya a ga-achọwa ego atụbago ego ka agbapụta ya onye ahụ ndụkwu ya wee jee ebe e, a ga-achọta ya ọ taa ụfụ ihe ahụ o mee ịghọtago ya bụ ihe ndụmọdụ na-agwa ndị mmadụ bụ onye ọbụla jiri nwayọọ na ego a na-ekwukwa n'ọkwọ n'ụwa ka ego a niile bekwa na hmm. onye mechiri anya amasịkwa ego niile a na-akpata ebe ọ dị hmm, ka mmadụ hapụ ị na-ana ndụ ya n'iyi hmm. maka ego anyị ga-ewere mmadụ na-abụ na one anyị apịachie 09023111009 maọbụ 0909 771 1009 ịkpọ anyị ibe okwu gị nkenke maka oge gwa ya gị na ebe isi akpọ dee ya nkenke eh, ekele gị nwanne m bụ eze gaa n'elu ndụmọdụ na-enye onye ma ɛyɛ ɛdina pure water bɔ no. ana etinye na na agolo bɛfo akpɔgo asase gbapɔ ndụmọdụ na enye ụmụ m onye ọbụla ji esi obodo oyibo nata na-abụla dọkịta ya ejekwuzili ya nso mm-hmm. maka na ọ ya ele ya ọ bụrụ onye ahụ ịma mgbe ahụ

daalụ bee ya nke nke o onye ka o ndị ebe ishi agbọ amaka na-ekele gị daalụ daalụ daalụ hei um, oge oge asịbago anyị kwarapụ kwarapụ um, ka amechi um, ka anyị were ya otu a kedu ndụmọdụ ị ga-enye na mpịachi okwu gị ndụmọdụ m ga-enye bụ na ụwa anyị na-afụkwanụ ọ bụrụkwanụ one ego ị nwere na ị ga-enyekwanụ gị obi ụtọ ndị mmadụ ada amakwanụ na obi ụtọ abụrụkwana ego obi umeala abụrụkwana ego nọọ ka isi wee were ụwa o nwere ndị ga-ego ga-egonye gị akwa e, nnakpu kachacha gara ọnụ mana omenyekwana gị ụra ị na-aghọta ee ka ndị be anyị mụta ka ha ga-esi wee na-ebi ndụ ka fara oke ọchịchọ na-ebute oke nsogbu mm. ọ dị mma mmadụ ịchọ ka ọ bụrụ ọgaranya mana ọ bụrụ etu ọbụla ee ị na-achọ ka ị nwee ụgbọelu ị nwere ihe ị ga-eji wee nweta ụgbọelu kedu ka ị mhm. ga-esi wee nweta ụgbọelu mhm. ọ bụ ndị onwe ọkụkọ a na-akpọ abụke mm. ndị Igbo si na abụke maka o si wee dịrị ya mhm. anya ya wee hapụ ihe dị n'elu maka na ndị awụsa sịrị na ihe chi agwọ ga-enye ya na ọ ga-anọkọ agwọ ga-anọkọ ebe ọ na-akpụ pọmpọm ofe na n'ọnụ ihe na-ekwu bụ biko ee were ụwa ka isi ndị na-agbakwanụ mbọ Chineke na-egosikwa na onye na-agba mbọ nye gị ihe ndị be anyị si na onye ndidi na-eri azụ ugbo ije kọwa ugbo irigodo nke bụ nri nke fọrọ ire leta ego gị na ihe na-ajụ bụ onye gbuo mmadụ ka e ka o si alarụ ụlọ n'abalị hmm? ọkachasị igbucha mmadụ na ị na-achọ ego mechaa ọ bụrụ etu esi wee gwa gị ka o si wee dị oh. kedu ka ọ ga-esi wee dị gị chizi anyị amaghịzikwa m mana anyị ga na-ekwu ike anyị hmm. niile hmm. biko ihe ndụmọdụ gị na nke ndụmọdụ m ihe m chọrọ ịgwa ndị ụmụ ikorobịa anyị bụ na ha marakwa na nkịta na ihe niile na-agbanwezi agbanwe hmm. anyị fụrụ ihe nke na-eme maka nke hush puppy ọ bụ ihe hmm. akpọrọ hmm. ihe niile o mekọbacha sins kịtazi ihe niile emego gịnị ọ gbago n'anwụ anụkwụzi na o butekwuo na ọya oh. corona virus n'ụlọ mkpọrọ n'ụlọ ya bụ ka ndị ụmụ ikorobịa anyị fụ na na imegidekwa n'ihe zogide zogide zogide na otu mgbọsị ọgba n'anwụ ka ha wepụ aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ ha nwee ndidi jiri nwayọọ gbawa mbọ hmm. gbawa mbọ nke ị ga na-emenwu na-eme ya mgbọsị chineke ga-emepelu gị ụzọ karịrị nke ahụ o mepere gị n'ụzọ ziri ezi ụzọ kwụ ọtọ hmm. ọ bụghị ma igbu họ mmadụ na ima mkpata ego ma izu họ nke mmadụ ibe gị tara afụfụ wee kpata ima mbi